AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndeewo ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ana m anabatakwa gị n'ihe omume nke dịrị anyị nke bụ oge nke ịnụ okwu nke ndụmọdụ nke ahụike makwaranụ gị onye na-ege ntị na ihe anyị si otu a na-ekwu na ọ dị anyị mkpa n'ihi ya ọ na-emetụkwa m n'obi na ọtụtụ n'ime anyị ga-abụkwa ndị ọ ga-amasị ịsị ka anyị mara arị ma ihe a a na-ekwu okwu ya ma ọ bụkwa eziokwu n'ihi nke a gị onye na-ege ntị anyị na-achọ ileba anya n'ụzọ ya na ntụziaka otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ike inweta onwe anyị ma ọ bụ inwe ike bụrụ ndị ga-etinye onwe anyị n'ọnụ ịtụziaka n'ụzọ anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ike nwee obubu ọnụ ma ọ bụ anyị na Chineke inwe nnọkọ nke a nke pụrụ iche na-enweghị nramahụ ihe nke mbụ anyị kwesịrị ime gị nwanne m na-ege ntị bụ na tutu ri oge ahụ eruo buru ụzọ hazie abalị ole ị chọrọ inwe nnọkọ a pụrụ iche gị na Chineke ọ bụ otu abalị ọ bụ abalị abụọ ọ bụ abalị atọ ị ga-eme nke a site n'ịchọ iru Chineke ka Chineke tụziere gị aka otu ị ga-esi wee mee ya ọ bụrụ na ime nke a site n'ịchọ iru Chineke ị ga-ama mgbe ị ga-ebido ị ga-ama mgbe ị ga-akwụsị ọ ga-enyekwara gị aka ịhazi onwe gị gị mara ụdị ihe ndị ị kwesịrị ikpe ekpere n'elu ya bụ ihe ndị nke na-akpa gị mkpa ihe ndị a chọrọ ka i chee Chineke n'iru n'oge ahụ pụrụ iche ọ bụ ya ka o ji dị mkpa na ị ga-ahazi ihe ndị a tutu rii oge ahụ eruo biko ekwela ka mmiri ọṅụṅụ kọ gị gbaa mbọ hụ na ị nwere mmiri nke ga-ezuru gị mgbe ọbụla ị na-abanyeje n'ụdị ọnọdụ dị otu a ọ bụrụ na ị nwee na ezigbo mmiri biko ṅụọ ezigbo mmiri ṅụọ ezigbo mmiri otu ọbụla ahụ gị si chọọ ya ṅụọ ezigbo mmiri ekwekwala anụ ka ị bụrụ onye mmiri ga-akọ n'ahụ gị ya ka anyị ji na-asị ịbịasịwa gị ṅụọ iko abụọ ma ibilie n'ụra n'ụtụtụ ṅụọ iko abụọ n'ehihie ṅụọ iko abụọ na anyasị ṅụọ iko abụọ ma ị ga ehi ụra abaghị uru mgbe ọbụla ahụ gị kpaliri gị ịṅụ mmiri gị onye na-ege ntị biko ṅụọ mmiri ma ọ bụrụ na anyị enwetala onwe anyị n'ọnọdụ nke anyị na Chineke ịkparịta ụka nke pụrụ iche site n'obụbu ọnụ ma tutu gị baa n'ọnọdụ a gị onye na-ege m ntị kwee ka ihe oriri gị ghara ịbụ ihe m na-ekwekwu ya bụ ihe oriri ndị iririla eri tutu rue ụbọchị ahụ ka ọ ghara ịbụ ihe oriri ndị nke ahụ ga-ewetara gị nramahụ ka ọ bụrụ nri karịrị na mkpụrụ osisi na akwụkwọ nri anyị na-erikwa kwa ụbọchị biko ka ọ bụrụ ihe karịrị na akwụkwọ nri ihe mere o ji akarị na mkpụrụ osisi na akwụkwọ nri ma o ruo gị aka n'ihi na ọ bụ ebe dum anyị nọ ka a na-enwetacha mkpụrụ osisi mgbe ọbụla ọ bụ ka ahụ gị gbaa ferefere ịkwadobe ya maka ihe nke chere ya n'ihu biko tutu gị baa n'ọnọdụ a ọ bụrụ na ịbụ onye na-enwetụ afọ nramahụ ma ọ bụ afọ na-ata gị kputukputu ọ bụrụ na i sie ezigbo akwụkwọ nri ọ ga-eme ka ahụ gị bụrụ ihe zasịrị azasị ị ga-aga mposi otu o si kwesị ghara inwe ihe ndị nke na-enye gị nsogbu n'ahụ gị ọ bụrụ na ọ dị otu o si mee gị rie ihe na-amaghị ama biko enye n'onwe gị nsogbu kpee ekpere bidokwa na ihe nke ị na-eme n'ihi na Chineke a na-agụ ihe oriri iriri ihe ọ na-agụ bụ ihe nke chọrọ ka ọ bụrụ ihe nlọpụta nke ọnọdụ ahụ dị mkpa nke ị na-enweta onwe gị n'ime ya agakwalanụ n'ebe usekwu gị dị mgbe ọbụla nke ka nke n'ehihie mgbe ahụ ị hụrụ na na agụ ejidela gị agala ebe usekwu gị dị ọ nwere ike ime gị gị itinye ihe ọbụla n'ọnụ mgbe ị na-amaghị ama bụrụ onye na emegharịta ahụ mgbe ọbụla ị na-ebu ọnụ ọ ga-enyere gị aka ka okuku ume gị wee na-adị mma gị na-ekupụta oyi nke kwesịrị ekwesị zuo ike gị onye na-ege ntị ọ bụrụ na a sị anyị zuo ike ọ pụtaghị na anyị agaghị aga ọrụ ma ọ bụrụ na anyị bụ ndị nọ n'ọrụ nke a na-akwụ anyị ụgwọ ma ọ bụrụ na ị nọrọ onwe gị biko mgbe ọbụla ị na-ebu ọnụ ka ị na-enweta ozuzu ike na-enye ahụ gị izu ike nke kwesịrị ekwesị ọ bụrụ na ahụ gị dịwa bụrụ ihe ike na-agwụ ebe ọ dị ukwuu jisi ike hie ụra mgbe ị na-ebili ị ga-ahụ na ị ga-enweta ikike nke pụrụ iche ị ga-eji wee bidokwa gị onye na-ege ntị biko ọ dị mkpa ka mgbe ọbụla anyị nwetara onwe anyị n'ọnọdụ a pụrụ iche ka anyị na-agụ akwụkwọ onye amụma azaya isi iri ise na asatọ gụọ ya na ekpere bụla nke ị na-ekpe biko gụọ akwụkwọ azaya isi iri ise na asatọ ọ ga-enyere gị aka ebe ọ dị ukwuu mgbe ị na-emekwanụ nke a biko nwanne m nwoke nwanne m nwaanyị echefula ụkpụrụ asaa ndị ọzọ ahụ anyị kwesịrị ime ka anyị bụrụ ndị ga-enwe ahụike nke mbụ bụ na anyị ga-abụ ndị obi ga-eru ala anyị ga-agbalịsi ike ịhụ na anyị nwere obi ụtọ anyị ga-eri ihe nke Chineke sị ka anyị rie bụ ihe ndị kwesịrị ekwesị na-abụ nke ga-emebi ahụ anyị biko ka anyị na-emegharịtụ ahụ ọ bụ ya bụ nke atọ nke anọ bụrụ na anyị ga na-aṅụ mmiri nke kwesịrị ekwesị ma ọ bụ oke kwesịrị ibute ahụ anyị anyị ga-abụkwa ndị ga na-ekpe ekpere baakwa n'obụbu ọnụ anyị ga-abụ ndị ga na-apụtụ n'ezi na-ana ikuku kwee ka anwụ chasa anyị na-ewulite ahụ anyị elu dịka o kwesịrị nke asaa bụrụ na anyị ga-abụ ndị ga-enwe ozuzu ike ọ bụ ya bụ ụkpụrụ asaa ahụ nke na-ewulite ahụike biko jisi ike ka ị na-asa ahụ gị kwa ụbọchị ma ọ bụrụ na ị baa n'obụbụ ọnụ saa ahụ gị kwa ụbọchị oghere ndị a dị n'ahụ anyị ebe inyi nke dị anyị n'ahụ na-esi apụ o kwesịrị ka anyị were ogbo na ncha hichapụ ihe ndị a ka ihe ndị ahụ nke na-ekwesịghị ekwesị n'ahụ anyị sọpụ biko ọ bụrụ na ị chọpụtara na ị na-ekupụta bụ nke na-adị njọ ma ọ bụ nke na-anaghị enye gị obi ụtọ nke na-esi isi ị nwere ike were oroma gbuwa ya abụọ pinye ya na mmiri ga-eru otu iko na ọkara ṅụọ ya ọ ga-edu gị rue ụbọchị niile nke ọnọdụ ahụ ga-agabiga ka anyị mara n'ihe anyị ga na-ele ka anyị ghara ịbụ ndị ọbụ mgbe ọbụla anyị nwetara onwe anyị n'ọnọdụ anyị were anya banye n'ihe onyonyo na-elegharị ụmụ akwụkwọ ndị na-akụzi otu esi esi nri dị ụtọ ọ bụrụ na ị na-ebu ọnụ gị bụrụ onye ọ dị ka ị chọrọ inwe oyi ọtụtụ ṅụọ mmiri ọkụ na-aṅụ mmiri ọkụ mgbe ọbụla ọ ga-enyere gị aka ebe ọ dị ukwuu aṅụkwala n'ọgwụ ma ị nọ n'obubu ọnụ ọ bụkwaranụ na ọ dịrị ya oke mkpa na ị ga-aṅụ nwa ntakịrị ọgwụ ndị nke a na-ana akpa oke ike biko gbarie ha gbarie na mmiri ṅụọ gị onye na-ege m ntị ihe ndị ahụ nke na-egbu egbu ihe ndị dị ka ịṅụ mmanya ịṅụ ihe nke anyị na-akpọ ihe ọṅụṅụ anyị na-eji mmiri ọkụ anyị na-akpọ tii bụ ndị na-ekwesịghị ekwesị ka anyị kwụsị ịṅụ anwụrụ itinye ihe ndị ahụ nke na-ekwesị ekwesị n'ime ahụ anyị ọ ga-eme ka ahụ dọgbuo onwe ya n'ọlụ ebe ọ dị ukwuu ịsachapụ ihe ndị a olee uru ọ bara na anyị na-ewepụ ihe ewepụ na-etinyekwa ọzọ ọ dịghị inye aka ọ ga-enyere mụ na gị biko ka anyị bụrụ ndị ga-anọgidesi ike na ekpere ịchọ iru Chineke ka o nwee ike duo anyị gabiga ọbụna ohere nke a pụrụ iche anyị na-etinye onwe anyị anyị na Chineke n'ime ya gị onye na-ege ntị mgbe ị na-eso ụkpụrụ ndị a mgbe ị na-agbado n'ụzọ dị otu a ọ ga-abụ ihe ga-adị mfe nye mkpụrụ obi gị na ahụ gị niile onye okenye eze nlewemchi imela na ndụmọdụ nke ahụike inyere anyị n'ụbọchị taa ka anyị na-ezu ike ka anyị meghasị ahụ site na onye na-emeghasị ahụ na-ezu ike ahụ ga-adị ya ike imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ahụike inyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya kọrọ na anyị na-ekwentị onye ọma na-ege na 0706 363 7224 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m na-ege ntị ka anyị gee abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ enweghị ụlọ n'ala nna ha bịa emeela na nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere unu ka anyị hụ na ya chineke bara unu ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ kee ma nata ngọzi dị n'ime ya ọma na-ege ntị ana m asị nke ị na-eme dị mma ka ọ gaziere gị nke ị na-eme jọrọ njọ sị ka ị hapụ ya nwanne m oge eruokwala ọzọ mgbe anyị ga-atụle uche site n'okwu onye nwe anyị nke dị n'akwụkwọ nsọ isiokwu anyị n'oge awụwa na-asị ihe ọghọm dị na ịtụkwasị mmadụ obi ihe ọghọm nke dị na ịtụkwasị mmadụ obi ka anyị gaa n'akwụkwọ nsọ ebe anyị ga-enweta kpọmkwem otu ihe gbara ọkpụrụgbụ nke Chineke na-ekwu banyere ịtụkwasị mmadụ obi n'akwụkwọ jeremaya onye amụma isi iri na asaa malite n'ahịrị nke ise jeremaya isi iri na asaa malite n'ahịrị nke ise ebe ahụ na-asị otu a otu a ka jehova sịrị onye a na-abụ ọnụ ka nwoke ahụ bụ nke na-atụkwasị mmadụ obi wee mee ka anụ arụ bụ mmadụ bụrụ ogwe aka ya onye obi ya na-esikwa n'ebe jehova nọ wezụga onwe ya ọ ga-adịkwa ka osisi tamarisk n'ala ihe na-adịghị ọ gaghịkwa ahụ mgbe ọdịmma na-abịa ma ọ ga-ebikwa n'ebe kpọrọ nkụ nke ọzara bụ ala nnu ebe mmadụ na-ebighị onye a gọziri agọzi ka nwoke ahụ bụ nke na-atụkwasị Jehova obi onye Jehova bụ ihe ntụkwasị obi ya ọ ga-adịkwa ka osisi a na n'akụkụ mmiri ọ bụkwa n'akụkụ mmiri ka ọ ga-agbasa mgbọrọgwụ ya ọ dịghị atụ egwu mgbe okpomọkụ na-abịa ma akwụkwọ ya ga-abụ akwụkwọ ndụ ọzọ na arọ mgbe mmiri ozuzo ọ gaghị echegbu onwe ya ọ gaghị apụkwa na-emi mkpụrụ nke a bụ okwu onye nwaanyị na mmalite Chineke kwupụtara ọbụbụ ọnụ site n'ahịrị nke ise banyere onye ọbụla nke na-atụkwasị mmadụ obi ile anya gburugburu anyị taa ị ga-ahụ na ọtụtụ ndị mmadụ wepụgara ntụkwasị obi ha n'ebe Chineke dị tụkwasị ya n'ebe mmadụ dị were onwe ha nye n'aka mmadụ n'ihi nchebe were onwe ha nye n'aka mmadụ n'ihi ọganiru were onwe ha nye n'aka mmadụ n'ihe niile ha na-eme bịa mere onye nwanyị ji kwupụta ọbụbụ ọnụ dị otu ahụ si na onye ahụ na ihe agaghị agara nke ọma na ọ ga-adị ka osisi nke nọ n'ọzara na ọ ga-adị ka osisi nke na-adịghị amịta mmiri n'ihi gịnị mmadụ ahụ iji tụkwasị obi apụghị iweta ogbugbo nye nsogbu gị mmadụ ahụ iji tụkwasị obi bụ anụ arụ nke yikwara gị onwe gị na-agbanyeghị ihe ọbụla onye ahụ nwere na-agbanyeghị nkwa onye ahụ na-ekwe gị onye ahụ apụghị inye gị ngọzi ngwa anya iji maa atụ na ndụ anyị na-adị ọzịza n'aka mmadụ bịa ọzịza bụ ee ndụ e gị n'aka mmadụ bịa ume ndụ ị na-eku e gị n'aka mmadụ bịa oleekwana ihe mere ị ga-eji were mmadụ mee ntụkwasị obi gị ana m anụ ka ọtụtụ ndị mmadụ na-asị ewezuga onye a onye a ga-emere m ihe dị otu a mee gị ihe dị otu ị ga-ama na-amụ onye dị otu a lee n'anya na ụfọdụ mmadụ na-atụkwasị onwe ha obi jiri ike ha na-anya isi na-asị aga m eme gị ihe gị mana gị mata na abụ m onye dị otu a aga m eme gị ihe gị mata na mmadụ ka ibe ya ịnya isi na anụ arụ ịtụkwasị mmadụ obi chineke kwupụtara ọbụ ọnụ dị oke egwu ebe a na onye ahụ agaghị ahụ ọdịnihu na onye ahụ ga-adị ka ala nnu ebe ndị mmadụ na-ebighị olee ihe okwu a pụtara na onye ahụ ga-adị ka onye a jụrụ ajụ n'ihi na ụzọ a na-esi enweta ndụ ụzọ a na-esi enweta ọganiru bụ n'aka onye nwaanyị n'ihi na onye ahụ atụkwasịla mmadụ obi ọbịa mere ọ ga-akpọ oke n'etiti ya na Chineke ya gaa n'iru n'ahịrị nke asaa ya sị na onye a gọziri agọzi ka nwoke ahụ bụ nke na-atụkwasị Jehova obi ịhụnanya ihe anyị na-ekwu okwu ya nwoke ahụ onye Jehova bụ ebe ntụkwasị obi ya na ọ ga-adị ka osisi nke a kọrọ n'akụkụ mmiri lee n'anya n'oge ọkọchị osisi niile na ahịhịa niile dị iche iche na-akpọnwụ olee ihe mere ha ji na-akpọnwụ ọ bụ na mmiri anọkwara n'ala ha ga-amịta wee dị ndụ kama ile anya n'akụkụ mmiri akụkụ iyi ma ọ bụ osimiri nke na-asọ asọ ma ọ bụ iyi nke nwere ngwu dị iche iche ị ga-ahụ na osisi ndị ha dị gburugburu n'ọnụ mmiri ebe ahụ na-adị ndụ oge niile ihe a ka onye nwanyị ji na-ama atụ banyere onye na-atụkwasị ya obi ma ọ bụ n'oge ọkọchị ma ọ bụ n'oge udu mmiri onye ahụ ga-adị ndụ ya sị na akwụkwọ ya agaghị akpọnwụ na ọ gaghị akwụsịkwa ịmị mkpụrụ olee ihe okwu a pụtara ọ pụtara na ị na-atụkwasị Jehova obi n'ọnọdụ ọbụla jehova ga-abụrụ ya ebe mgbaba n'ọnọdụ ọbụla onye nwe anyị nọ na njikere inye ya ihe ọ na-arịọ n'aka onye nwe n'oge ọrịa onye nwe anyị nọ na njikere ịgwọ ya onye ahụ agaghị adị ka onye na-atụkwasị mmadụ obi maọbụ onye na-atụkwasị ihe ọzọ ha dị iche iche obi onye ahụ agaghị enwe mkpọchi ihu n'oge ụkọ onye nwe ga-arọpụtara ya n'oge adụm dị iche iche onye nwe ga-enye ya nchekwa n'ihi na ọ na-atụkwasị jehova obi ọbịa mere n'akwụkwọ abụ ma isi iri isi otu narị na asatọ isi otu na iri na asatọ amaokwu nke asatọ na nke iteghete ebe ahụ na-asị gịnị mere ị ga-eji tụkwasị onye amaara aha ya obi na dị mma ịtụkwasị Chineke obi karịa ịtụkwasị onye amaara aha ya obi onye amaara aha ya n'agbanyeghị ọkwa ọbụla ọ nọ n'ime ya ọ nọkwa na njikere ime gị oke ọhịa ị onye amaara aha ya tụkwasị obi ị ga-ahụ onwe gị dịka onye na-ada ada n'ihi na onye ahụ pụrụ ịsị gị bịa echi aga m enye gị otu puku naira aga m enye gị otu nde naira n'eziokwu ịbịa echi ya ọkọra gị akụkọ onye ahụ nwere ike ịsị gị kwadebe n'ọnwa na-abịa bịa ga ma akpọrọ gị laa ala Amerịka oge ahụ tupu oge ahụ ihe eme onye ahụ onye a maara aha ya ị na-aghọta ihe m na-ekwu nwanne m n'ihi na ọ na-eme gburugburu anyị ọbịa mere na ihe ọbụla gị na-eme na ebe ọbụla gị nọ ị ga-agbalịsi ike mee ka ntụkwasị obi gị dị n'ebe Chineke nọ n'ihi gịnị onye nwe nwere ọtụtụ nkwa o kwere ndị na-atụkwasị ya obi ọ bụrụgodị gị gaa n'ime ọkụ na ọka agaghị ere gị ọtụtụ ndị mmadụ na-ekpe ekpere sị ihe ọjọọ agaghị adakwasị m ana m agwa gị na ihe ọjọọ ga-abịa kama na ihe ọjọọ ahụ ga-adakwasị gị na onye nwaanyị ga-emere gị ebe mgbaba na onye nwaanyị ga-ekpuchite gị ịnọgọdị n'okporo ụzọ ihe mberede emee n'ihi na ị na-atụkwasị onye nwaanyị obi onye nwaanyị nọ na njikere ịnapụta gị ya bụrụ n'ime mmiri ka ị na-aga ọ sị na ị ga-echebe gị n'ihi na ị ya obi ya bụrụ n'oge ụkọ nri dị ebe niile n'oge ọrịa na-efe efe dị ebe niile n'ihi na ịtụkwasịrị onye nwaanyị obi ọ nọ na njikere igbochite gị ya ọ bụrụ na ị ṅụrụ ihe kwesịrị igbu mmadụ n'ihi na ịtụkwasịrị onye nwaanyị obi ọ pụrụ ime ka ihe ahụ ị ṅụrụ hapụ igbu gị pụrụ ime ka ihe ahụ ị ṅụrụ wetara gị ndụ kama ọ ga-ewetara gị ọnwụ ọ bụrụgodị na ihe na-ata ata abịa ọ bụrụgodị gị iche iche n'abalị ebe ndị ọjọọ dị ebe anụ ọjọọ ha dị iche iche nọ onye nwaanyị pụrụ ichebe gị ọ bụ nkwa ya n'ihi na ya obi ịtụkwasị onye nwaanyị obi nagidere na ị gaghị atụkwasị ihe ọzọ ọ bụla obi ọtụtụ ndị mmadụ na-atụkwasị onye nwaanyị obi tụkwasịkwa mmadụ obi tụkwasị arụsị obi n'eziokwu nwanne m ọ gaghị enwe isi ọ gaghị abara gị uru onye nwaanyị chọrọ n'aka gị bụ ka ị nwee ntụkwasị obi n'ebe ya onwe ya nọ ọ bụzi onye nwaanyị maka ọ ga-esi gọzie gị ọ bụrụ na onye nwaanyị chọrọ ịrọpụtara gị ngọzi site n'aka mmadụ ngwa ngwa tụkwasara ya obi ọ ga-akpọlite enyemaka site n'aka mmadụ so ọ ga-akara gị mma ndị tụkwasara Chineke obi ka o ike hazie ụzọ gị ka onwe ike hazie okwu ọnụ gị ka onwe ike hazie mgbalị gị niile ndụmọdụ m n'oge awa abụrụ atụkwasịkwala onwe gị obi atụkwasịkwala onye ọzọ obi kama tụkwasị naanị Chineke obi n'ihi na ọ bụ ya bụ onye matara mkpa gị niile n'ihi na ọ bụ ya bụ onye nọ na njikere inyere gị aka mgbe enyemaka niile gwụsịrị ọ bụ ya na ya bụ onye nọ na njikere ịbịakwute gị mgbe ndị enyi lara ọ bụ sọsọ onye nwaanyị nọ na njikere ịghọrọ gị enyi mgbe ike gburu gị onwe gị ka mmadụ ọkwa naanị onye nwaanyị nọ na njikere inyere gị aka chetakwa na onye nwaanyị pụrụ ichebe ihe ọbụla e nyere ya n'aka chetakwa na onye nwaanyị pụrụ ịgbanwe ọnọdụ ọbụla n'oge ọbụla bụla na ọ bụ naanị ya bụ ọkwụsị ọgwụ ọ bụ naanị ya bụ onye nwere ike n'eluigwe n'elu ụwa na n'okpuru ụwa kwana ihe ga-eji tụkwasị mmadụ obi mmadụ na-anwụ anwụ mmadụ na-agharịpụ agharịpụ mmadụ na-enweghị isi ana m arịọ gị n'oge awa ka iwu olileanya gị n'ebe Chineke nọ ka ị gbalịa ike gị niile were onwe gị nye na ọchịchị onye nwaanyị tụkwasị ya obi ọ sị na echi ya na-echere anyị bụ ka ihe gara anyị nke ọma ọ gaghị agharịpụ gị kama ị mmadụ mee ntụkwasị obi ọ ga-agharịpụ ị ga-anọ n'anya mmiri oge niile kama Jehova nọ na njikere ịnabata gị mee ka ọ n'ọchị dị gị n'ọnụ ka ọ dịrị gị na mma dịka ị na-ewu olileanya gị n'ebe onye nwaanyị nọ dịka ị na-atụkwasị onye nwaanyị obi n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị ozi ọma nke onye mgbasa ozi Elieza Ofọmba wetara anyị n'ụbọchị taa na-eme ka m ghọta n'akwụkwọ ilu isi atọ amaokwu nke ise na nke isii ọ si otu a tụkwasị Jehova obi gị niile adaberekwala na nghọta gị n'ụzọ gị niile mara ya ya onwe ya ga-emekwa ka okporo ụzọ gị niile zie ezie amen ka anyị were okwu a tii n'ime obi anyị na-eji ya na-ebi ndụ ụbọchị niile imeela onye mgbasa ozi elieze ofọmba anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka ọ gbaa gị ume ka ọ na-eme ihe rịba ama n'ime ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya cheta na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 3637224 0706 3637224 ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo